now learning to say Igbo alphabet. A, B, B, D, E, F, G, R, H, I, E, G, K, L, M, N, N, O, O, B B R C G T U O V W J Z Chi Gwi Kwi Nwi Nyim Okay, now I want you to repeat after me. I'm going to say the Igbo alphabet and I want you to repeat after me. Okay? Good. A, A, B, B, B, B, D, D, A, e, A, e, F, F, G, G, R, R, H, H, E, E, L, E G G kee kee L L Mi Mi Ni Ni Ng Ng O O O O Pi Pi B B Re Re Si Si chi chi ti ti u u o o vi vi we we ye ye ze ze chi chi gwi gwi gwi gwi ngwi nwinyi nyi. That's good. Now, by repeating the Igbo alphabet, practicing